want to pray for all of you here yeah? mm -hmm. and those who can't make it. Um, as somebody would say, uh, where we come from, which means if I'm coming again, five, ten times again, I will have you people as my people. The flesh of my flesh, the bone of my bone, in truth and in every honesty. Therefore, we pray. I want to pray in the language of heaven. igbo language n'ihi na eluigwe ya ka ndị mmụọ ozi na-asụ mgbe ọ bụla akpọchukwu okike abịa ma ndị mmụọ ozi na-akpụ isi a bow before the throne of grace onye nwe na Chineke pụrụ m ihe niile ọkwa onye eluigwe onye anyị na isi ala onye mere ka anyị ụbọchị nke n'ihi na nọ ala ndị dị ndụ ka anyị nọ n'ime anyị na-asị na ụmụnne anyị ya n'ebe a ndị na ewu ndị obodo wụ ndị kere eke m Lagos na Lagos bịara ụzọ ije bịakwara Amerịka gata ihe si na ihe dị mma ka adịrị n'obodo ka asị n'ihi nke ma e ji na-achọghị afọ n'ime mmụọ na eziokwu asịghị ngwa m atụghị gị mmadụ ọbụla iwere anya anyị lekwasị n'ebe okike wụ ụwa nọ n'igwe Chukwuka bịara anyị wee na-arịọ ka ndụ na ngọzi nke pụrụ iche na ọdịna mma nwanna na mmekọrịta ụmụnne na ụmụnne n'ihi na ọ ofu eri ma ọ ofu abụọ ekpere anyị tutere ihe abụrụ ka ọ onye ihu na mmadụ onye azụ na mma n'ihi na ọ nwe menye menye nwa ike ihe anyị na-agụ agwa sọsọ ọfọ ndụ ọfọ ịhụnanya ọfọ udo ọfọ ọganihu ọfọ ga-ewekọta mmekọrịta ụmụnne na ọdịmma nke ha n'ime mmụọ na eziokwu n'ihi na mgbe ikpete maazị anyị ga-enwe aṅụrị pụrụ iche n'ihi na Biafra ga-abịa site na mara nke nwe anyị mgbe oge nke ahụ ga-eru anyị ga-anọkọ otu asị nọkọta n'ụbọchị nketa na asị ntụrụ mmadụ bara na iri ọkụ na-eme ihe dị otu a ma nke ọzọ n'ihi nke anyị na-aga onye nwaanyị na Chineke ọbụladị ndị nke lara ka ofesi nọsị mkpụrụ obi ha n'ihi akwa nwe onwe ihe bara uru ọrụ weta ọganihu iweta ịhụ na mgbe ọbụla mmadụ nọ n'ahụhụ ma ọ ga-enwe onye ọrịa ga ya nwanne m nke na-eme ọ bụ ihe ndị anyị na-achọ ụmụ onye ọzọ na-ekpere ka ya anaghị ama ọnwụ na tupu